akwụkwọ ozi nke abụọ nke Pọl onye ozi degara ndị Kọrent ndị Kọrent nke abụọ isi nke mbụ Pọl onye ozi nke Kraịst Jizọs site n'ọchịchọ Chineke na Timoti nwanne anyị na-edegara nzukọ Chineke nke dị na Kọrint akwụkwọ ha na ndị nsọ niile ndị nọ n'aka ya dum amara dịrị unu na udo nke si n'aka Chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst pụta onye a gọziri agọzi ka ọ bụ bụ chineke na nna nke onye nwanyị jizọs kraịst bụ nna nke obi ebere niile na chineke nke nkasi obi niile onye na-akasi anyị obi na mkpagbu anyị niile ka anyị wee pụọ isite na nkasi obi nke chineke ji kasie anyị onwe anyị obi kasie ndị ahụ obi ndị nọ na mkpagbu ọbụla n'ihi na dịka ahụhụ niile kraịst hụrụ na-ababiga oke n'ebe anyị nọ otu a ka nkasi obi anyị na-ababigakwa oke site n'aka kraịst ma ọ bụrụ na a na-akpagbu anyị ọ bụ n'ihi nkasi obi unu na nzọpụta unu ọ bụrụ na a na-akasi anyị obi ọ bụ n'ihi nkasi obi unu nke na-alụsi ọlụ ike na ịtachi obi n'otu ahụhụ ahụ nke anyị onwe anyị na-ahụkwa olileanya anyị banyere unu na-eguzosikwa ike ebe anyị matara na dịka unu bụ ndị na-ewekọ ahụhụ niile otu a ka unu na enwekọkwa nkasi obi ahụ n'ihi na ụmụnna m anyị achọghị ka unu ghara ịmara ihe banyere mkpagbu anyị nke a kpagburu anyị n'eshia na ekpogburu anyị nke ukwuu rinne karịa ike anyị ya mere anyị nwebigara obi abụọ oke ma anyị ga-adịkwa ndụ ee anyị onwe anyị enwewo ọzịza azara n'ime onwe anyị na ọ bụ ọnwụ ka anyị wee ghara ịtụkwasị obi na onwe anyị kama ọ bụ na Chineke onye na-eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie onye dọpụtara anyị n'oke ọnwụ dị otu a ọ ga-adọpụtakwa anyị onye anyị leworo anya ya na ọ ga na-adọpụtakwa anyị ọzọ ebe unu na-enyekọkwa aka n'ihi anyị na-arịrịọ unu ka ọtụtụ mmadụ wee kelee ekele n'ihi anyị banyere onyinye amara e nyeworo anyị site n'aka ọtụtụ mmadụ n'ihi na ịnya isi anyị bụ nke a ama nke akọ na uche anyị na ọ bụ n'ido nsọ na ịdị ọcha nke Chineke ọ bụghị na amamihe nke anụ arụ kama ọ bụ na amara Chineke ka anyị biri obi n'ụwa ma ọ bụ n'ebe unu nọ ka anyị bikarịrị obi anyị nke ukwuu n'ihi na anyị edegaraghị unu ihe ọzọ n'akwụkwọ ma ọ bụghị ihe unu na-aghọta ma ọ bụ nke unu na-amazukwa ana m elekwa anya na unu ga-amazu ha rue ọgwụgwụ ihe niile ka unu mazukwara anyị n'otu akụkụ na anyị bụ ihe ịnya isi unu ọbụna ka unu onwe unu bụkwa ihe ịnya isi nke anyị n'ụbọchị onye nwe anyị Jizọs n'ime ntụkwasị obi a ka nzubekwara na mbụ ịbịakwute unu ka unu wee nwee amara nke abụọ ka m wee sitekwa n'inye aka unu jee rue Masedonia sikwa na Masedonia bịakwute unu ọzọ ka unu wee dupụkwa m n'ije m ịga Judia ya mere mgbe nzubere e nke a ọ ga-abụ na eji m uche na agha agha zube ma ọ bụ ihe m na-ezupụta ana m ezupụta ha dịka anụ arụ na-agwa m ka ee e, na ee wee dị n'ọnụ m n'otu oge ma dịka Chineke kwesịrị ntụkwasị obi okwu anyị nke anyị gwara unu abụghị ee na ee e. n'ihi na ọkpara Chineke Jizọs Kraịst onye e kwusara n'etiti unu site n'ọnụ anyị bụ site n'ọnụ nke m na nke Silvanus na nke Timoti emeghị ya ka ọ bụrụ ee na ee e. kama emewo ka ee dị n'ime ya n'ihi na kahara bụ nkwa nke chineke ọ bụ n'ime ya ka ee dị n'ihi nke a ka amem sitekwara n'aka ya ka e wee site n'aka anyị nye chineke otuto ma onye ahụ nke na-eme ka anyị na unu guzosie ike n'ime kraịst onye tekwara anyị mmanụ n'isi bụ chineke onye kakwara anyị akara nyekwa anyị mmụọ nsọ n'obi anyị bụ ihe anyị ji mara na anyị ga-enwezu nkwa ahụ niile ma mụọ onwe m na-akpọku Chineke ka ọ bụrụ onye ama megide mkpụrụ obi m na ọ bụ n'imere unu ebere ka m na-ejighị bịa Kọrint ruo ugbu a ọ bụghị na anyị bụ ndị nwe okwukwe unu kama anyị bụ ndị soro unu na-alụta ọṅụ unu n'ihi na unu ji okwukwe unu guzo ndị kọrentị nke abụọ isi nke abụọ ma ezupụtara m onwe m nke a na m gaghị abịakwute unu ọzọ n'ihe mwụta n'ihi na a sị na mụ onwe m eme ka o wuta unu onye bụkwa onye ga-eme ka obi tọọ m ụtọ ma ọ bụ onye ahụ nke a na-eme ka o ya site na mụ onwe m edekwara m otu ihe nke a n'akwụkwọ ka m wee ghara igwe ihe mwụta mgbe m bịara n'aka ndị ọ kwesịrị ka m ṅụrịa ọṅụ na-arụ ha ebe ntụkwasịworo obi n'ebe unu niile nọ na ọṅụ m bụ ọṅụ nke unu niile n'ihi na m sitere na mkpagbu na ihe mgbu nke obi riri nne were ọtụtụ anya mmiri degara unu akwụkwọ ọ bụghị ka emee ka owute unu kama ka unu wee mara ịhụnanya nke m unu oke karị ma ọ bụrụ na onye ọbụla emewo ka o wute anyị ọ bụghị mụ onwe m kama n'otu akụkụ ka m ghara ibogbu unu nke ukwuu ọ bụ unu niile ka o meworo ka ọ o zuworo mmadụ dị otu a bụ mba nke a nke ndị ka n'ọnụọgụ n'ime unu baara ya ya mere kama ịbara ya mba ọzọ ana m achọ ka unu were amara gbaghara ya kasịkwa ya obi ka a ghara iji ihe nwụta nke na-egwutabiga ya oke loda mmadụ dị otu a n'ụzọ ọbụla n'ihi nke arịọ m unu ka unu mee ka ịhụnanya unu hụrụ ya bụrụ ihe dị ịtụkwasị obi n'ihi na ihe mere m degara unu akwụkwọ bụkwa nke a ka m wee mara nwapụta unu ma unu bụ ndị na-aṅa ntị ruo ihe niile ma onye ọbụla unu were amara gbaghara ya ihe ọbụla mụ onwe m were kwara amara gbaghara ya n'ihi na ihe mụ onwe m were wekwara amara gbaghara ma ọ bụrụ na ewerewo m amara gbaghara ihe ọ bụla, ọ bụ n'ihi unu ka m meworo ya n'iru kraịst ka setan wee ghara irigbu anyị n'ihi na anyị abụghị ndị na-amaghị ihe niile ọ na-echepụta ma mgbe m bịaruru trọst izisa ozi ọma kraịst mgbe e meghererikwa ọnụ ụzọ n'ime onye nwe anyị nye m mmụọ m adịghị mfe ma ọlị n'ihi na ahụghị m taịtọs nwanna m kama ekelere m ha ekele ikpeazụ wee pụọ jee masedonia ma ekele dịrị chineke onye na-edugharị anyị n'ọṅụ agha n'ime kraịst mgbe niile na-esitekwa n'aka anyị egosi isisi nke ọmụma ya n'ebe niile n'ihi na anyị bụ isisi ụtọ nke kraịst n'ebe chineke nọ n'etiti ndị a na-azọpụta na n'etiti ndị na-ala n'iyi n'ebe ndị a nọ ọ bụ isisi nke sitere n'ọnwụ wee duba n'ọnwụ n'ebe ndị ahụ a na-azọpụta nọ ọ bụ isisi nke sitere na ndụ wee duba na ndụ ma onye ruru ime ihe ndị a n'ihi na ya adịghị ka ọra mmadụ ndị were ihe na-adịghị mma na-etigwa n'okwu Chineke kama dịka ndị sitere n'ịdị ọcha kama dịka ndị sitere na Chineke ọ bụ n'iru Chineke n'ime Kraịst ka anyị na-ekwu ndị Kọrentị nke abụọ isi nke atọ anyị na-amalite ọzọ ime ka mmadụ mara anyị ma ọ bụ mkpa akwụkwọ ozi ime ka mmadụ mara anyị na-akpa anyị inye unu ma ịnara unu dịka ọ na-akpa ụfọdụ unu onwe unu bụ akwụkwọ ozi anyị nke e deworo n'ime obi anyị nke mmadụ niile maara na-agụkwa ebe e mere ka unu pụta ìhè na unu bụ akwụkwọ ozi kraịst nke anyị jere ozi ya nke a na eji ink dee kama ọ bụ mmụọ nke chineke dị ndụ ka eji dee ya ọ bụghị n'elu mbadamba nkume kama ọ bụ n'elu mbadamba ihe dị iche bụ obi nke anụ arụ ntụkwasị obi dị otu a ka anyị nwekwara site n'aka kraịst n'ebe chineke nọ ọ bụghị na anyị ruru n'onwe anyị ịgụ ihe ọbụla dịka o sitere n'onwe anyị kama iru eru anyị sitere na chineke onye mekwara anyị ka anyị rue ịbụ ndị na-eje ozi ọgbụgba ndụ ọhụụ ọ bụghị nke ihe e deworo n'akwụkwọ kama ọ bụ nke mmụọ nsọ n'ihi na ihe ahụ e deworo n'akwụkwọ na-egbu egbu ma mmụọ ahụ na-enye ndụ ma ọ bụrụ na ije ozi nke ọnwụ nke edeworo n'akwụkwọ nke a tụworo n'elu nkume bịara n'ebube nke mere ụmụ Izrel apụghị ilegide iru Mozis anya n'ihi ebube nke iru ya ebube nke a na-eme ka ọ ghara ịdị ire ije ozi nke mmụọ ọzọ ga-esi agha ghara ịdị ire karị n'ebube n'ihi na a sị na ije ozi nke ọmụma ikpe bụ ebube ije ozi nke ezi omume ga-ewebiga ebube oke karịa nke ukwuu n'ihi na ihe emeworo ka ọ dị ebube emeghị ya ka ọ dị ebube n'akụkụ a n'ezie n'ihi ebube ahụ nke karịrị nke ukwuu n'ihi na ha sị na ihe a na-eme ka ọ ghara ịdị ire ji ebube bịa ihe na-adịgide dịkarịrị n'ebube nke ukwuu ya mere ebe anyị nwere olileanya dị otu a anyị na-ekwuwa okwu nke ukwuu anyị adịghịkwa ka Mozis onye na-ekpudo ihe mkpudo n'iru ya ka ụmụ isrel wee ghara ilegide anya ruo ọgwụgwụ ihe ahụ a na-eme ka ọ ghara ịdị ma e mere ka uche ha mee etili n'ihi na ruo ụbọchị taa na ọgụgụ ọgbụgba ndụ ochie otu ihe mkpudo ahụ na-adịgide ebe a na-ekpugheghị na a na-eme ya ka ọ ghara ịdị ire n'ime Kraịst ma ruo ụbọchị taa mgbe ọbụla a na-agụ akwụkwọ Moses ihe nkwudo na-adịgide n'obi ha ma mgbe ọbụla ọ ga-echegharịkwute onye nwe anyị ewepụ ihe nkwudo ahụ ma onye nwe anyị bụ mma ahụ ma ebe mmụọ nke onye nwe anyị nọ n'ebe ahụ ka mmadụ nwere onwe ha ma anyị onwe anyị niile ebe anyị nwere iru nke ekpupuworo ihe mkpudo na-egosi ebube nke onye nwe anyị dịka enyo a na-ewughe anyị ruo n'otu oyiyo ahụ site ebube ruo ebube ọbụna dịka a na-enye ya site n'onye nwe anyị bụ mmụọ nsọ ndị kọrent nke abụọ isi nke anọ n'ihi nke a ebe anyị were ije ozi a dịka e meghere anyị ebere ike agwụghị anyị n'obi kama anyị jụrụ ihe nzuzo niile nke na-eweta ihere anyị adịghị ejegharị n'aghụghọ anyị adịghị emesokwa okwu Chineke n'ụzọ ịtụ ntụ kama anyị ji ngosi nke eziokwu na-eme ka akọ na uche nke mmadụ niile n'otu n'otu mara anyị n'iru Chineke ma a sịkwa na ekpudoworo ozi ọma anyị ihe ọ bụ n'etiti ndị na-ala n'iyi ka ekpudoworo ya ndị chi nke oge a mere ka anya nke uche nke ndị na-ekweghị ekwe kpuo isi n'etiti ha ka inye ihe nke ozi ọma nke ebube Kraịst onye bụ onyinyo Chineke wee ghara ịwakwasị ha n'ihi ọ bụghị anyị onwe anyị ka anyị na-ekwusa kama ọ bụ Kraịst Jizọs na ọ bụ onye nwe anyị anyị na-asịkwa na anyị onwe anyị bụ ndị oru unu n'ihi Jizọs n'ihi ọ bụ Chineke onye sịrị ihe ga-esi n'ime ọchịchịrị wupụta bụ onye wubara n'ime obi anyị iweta inye ìhè nke ọmụma nke ebube nke Chineke n'iru nke jizọs kraịst ma anyị e nwere akụ a n'ite aja ka ọkịka nke ike ahụ wee bụrụ nke chineke garakwa isite na anyị onwe anyị a na-akpagbu anyị n'akụkụ niile ma adịghị akpagbubiga anyị oke anyị nwere obi abụọ ma ya adịghị enwebiga obi abụọ oke a na-esogbu anyị ma adịghị arapụ naanị anyị a na-atụda anyị n'ala ma dịghị ala anyị n'iyi anyị na-ebugharị n'arụ anyị mgbe niile ogbugbu nke Jisọs ka e wee mekwa ka ndụ nke Jisọs pụta ìhè n'arụ anyị n'ihi na a raara anyị onwe anyị bụ ndị dị ndụ nye n'aka ọnwụ mgbe niile n'ihi Jizọs ka e wee mekwa ka ndụ nke Jizọs pụta ìhè n'anụ arụ anyị nke pụrụ ịnwụ anwụ ya mere ọnwụ na-alụsi ọrụ ike n'ime anyị ma ndụ na-alụsi ọrụ ike n'ime unu ma ebe anyị nwere otu mmụọ nke okwukwe ahụ dị ka ihe dewuru n'akwụkwọ nsọ si dị ekwere m n'ihi ya ka m kwuru anyị onwe anyị kwerekwa ọ bụkwa n'ihi ya ka anyị na-ekwu ebe anyị matara na onye ahụ nke mere ka onye nwe anyị jizọs si n'ọnwụ bilie na ọ ga-emekwa ka anyị so jizọs si n'ọnwụ bilie ọ ga-echekwa anyị na unu n'iru onwe ya n'ihi na ihe niile dị n'ihi unu ka mara ebe o riri nne site n'aka ndị ka n'ọnụ ọgụgụ ka ọ wee mee ka ikele ekele babiga oke ruo ebube nke Chineke n'ihi nke a ike agbụghị anyị n'obi kama a sị na ọ bụ ezie na mmadụ elu arụ anyị na-ere ure ma a na-eme ka mmadụ ime anyị bụrụ ihe ọhụụ kwa ụbọchị n'ihi na mkpagbu anyị nke dị mfe nke dị na nwa oge a na-alụpụtara anyị ebube nke ukuri nne kachasị ihe niile bụ ebube nke dị arọ dịkwa ebighị ebi ebe anyị na-adịghị ele ihe a na-ahụ anya kama ihe a na-adịghị ahụ anya n'ihi na ihe a na-ahụ anya na-adịru nwa oge ma ihe a na-adịghị ahụ anya dị ebighị ebi ndị kọrent nke abụọ isi nke ise n'ihi na anyị matara na asị na a kwaturu ụlọ nke ụwa bụ ụlọ ikwu anyị anyị were ụlọ ewuru nke sitere na Chineke ụlọ a na-ejighị aka wu dị ebighị ebi n'eluigwe n'ihi na anyị na-asụ ude n'ime ụlọ nke a ezie ebe ọ na-agụsi anyị ike ka e were ebe obibi anyị nke sitere n'eluigwe yikwasị anyị n'elu ya ebe ọ bụ na a ga-ahụ anyị ndị eyiworo ihe ndị na-agbaghị ọtọ n'ihi na anyị bụ ndị nọ n'ụlọ ikwu a anyị na-asụ Ude ezie ebe ọ na-ayigbu anyị n'ihi na anyị achọghị ka eyipụ anyị ya kama ka eyikwasị anyị ihe n'elu ya ka ndụ wee lodaa ihe pụrụ ịnwụ anwụ ma onye lụpụtara anyị ka e wee mee otu ihe a bụ Chineke onye nyere anyị mmụọ nsọ bụ ihe anyị ji mara na a ga-emezuru anyị ya ya mere anyị na-enwe obi ike mgbe niile matakwa na mgbe anyị nọ n'ụlọ na-arụ anyị anyị anọghị n'ụlọ n'ebe onye nwe anyị nọ n'ihi na anyị sitere n'okwukwe na-ejegharị ọ bụghị n'ọhụhụ ụzọ anyị na-enwe obi ike ka m kwuru ọ dịkwa ya ezi mma karị ka anyị ghara ịnọ n'ụlọ na-arụ anyị ka anyị nọkwa n'ụlọ n'ebe onye nwe anyị nọ n'ihi nke anyị na-ejisikwa ike ka anyị wee bụrụ ndị dị ya ezi ụtọ ma anyị nọ n'ụlọ ma ọ bụ na anyị anọghị n'ụlọ n'ihi na aghaghị ime ka anyị niile pụta ìhè n'iru oche ikpe kraịst ka anyị niile n'otu n'otu wee naghachi ihe esitere n'arụ mee ka ihe onye ọbụla mere si dị ma ọ bụ ezi ihe bụ ihe na-adịghị mma ya mere ebe anyị matara egwu onye nwe anyị anyị na-eme ka mmadụ kwenye ma emewo ka anyị pụta ìhè nye Chineke ana m atụkwasịkwa obi na emewo ka anyị pụtakwa ìhè n'ime akọnuche unu anyị adịghị eme ọzọ ka unu mara anyị kama anyị na-ekwu dịka ndị na-enye unu ohere ịnya isi n'ihi anyị ka unu wee wee ihe ịza ndị na-anya isi n'ihe a na-ahụ anya ọ bụghịkwa n'obi n'ihi na a sị na anyị bụrụ ndị anya na-adịghị mma ọ bụ n'ebe Chineke nọ a sịkwa na anyị nwere uche zuru oke ọ bụ n'ebe unu nọ n'ihi na ịhụnanya Kraịst na-erugide anyị ebe anyị na-atụle nke a na otu onye nwụrụ n'ọnọdụ mmadụ niile ya mere mmadụ niile nwụrụ ọ nwụkwara n'ọnọdụ mmadụ niile ka ndị dị ndụ wee ghara ịdịrị onwe ha ndụ ọzọ kama ka ha dịrị onye ahụ ndụ bụ onye nwụrụ n'ọnọdụ ha emekwa ka o si n'ọnwụ bilie ya mere anyị onwe anyị amataghị onye ọbụla site n'ugbu a dị ka anụ arụ na-amata ọbụna asị na anyị amawo kraịst dị ka anụ arụ maara ma ugbu a anyị amaghị ya ọzọ otu a ya mere ọ bụrụ na onye ọbụla dị n'ime kraịst ọ bụ onye e kere ọhụụ ihe ochie a gasịwo lee ha aghụwo ihe ọhụụ ma ihe niile sitere na chineke onye sitere n'aka kraịst mee ka anyị na ya onwe ya dị n'otu o wee nye anyị ije ozi nke ime ka adị n'otu ahụ nke bụ na chineke nọrịghị n'ime kraịst na-eme ka ya onwe ya n'ụwa dị n'otu na-agụghị ndahie niile ha megide ha ọ debekwara n'ime anyị okwu nke ime ka dị n'otu ahụ ya mere anyị bụ ndị ụkọ n'ọnọdụ kraịst dịka a ga-asị na chineke na-arịọ arịrịọ site n'aka anyị anyị nọ n'ọnọdụ kraịst na-arịọ unu meenụ ka unu na chineke dị n'otu onye ahụ nke na-amaghị mmehie ka o mere ka ọ bụrụ mmehie n'ọnọdụ anyị ka anyị onwe anyị wee ghọọ ezi omume chineke n'ime ya ndị kọrent nke abụọ isi nke isii ma dịka ndị anyị na ya na-alụkọ ọlụ anyị na-arịọkwa unu ka unu ghara ịnara amara Chineke n'efu n'ihi na ọ na-asị n'oge a na-anara mmadụ nke ọma ka m nụrụ olu gị abụkwa n'ụbọchị nzọpụta ka m nyere gị aka lee ugbu a bụ oge a na-anara mmadụ nke ọma lee ugbu a bụ ụbọchị nzọpụta anyị adịghị eme ịsụ ngọngọ ọbụla n'ihe ọbụla ka a ghara ịta ije ozi anyị ụta kama n'ihe niile anyị na-eme ka mmadụ mara anyị dịka ndị na-ejere Chineke ozi n'ime oke ntachi obi n'ime mkpagbu n'ime mkpa n'ime oke mkpa n'ime ihe otiti n'ime ụlọ mkpọrọ n'ime aghara n'ime ndogbu onwe anyị n'ọlụ n'ime ịmụrụ anya n'ime obụbu ọnụ n'ime ịdị ọcha n'ime ihe ọmụma n'ime ogologo ntachi obi n'ime obiọma n'ime mmụọ nsọ n'ime ịhụnanya nke iru abụọ na-adịghị ya n'ime okwu nke eziokwu n'ime ike nke Chineke site n'ihe agha nke ezi omume aka nri na aka ekpe site n'otuto na ihere site na nghọta ọjọọ na nghọta ọma dịka ndị nduhie ma anyị bụ ndị eziokwu dịka ndị a na-amaghị aha ha ma amazuru anyị dịka ndị na-anwụ anwụ ma lee anyị dị ndụ dịka ndị a na-eme ka ha mụta ihe site n'ahụhụ ma dịghị eme ka anyị nwụọ dịka ndị ihe na-egwuta ma anyị na-aṅụrị ọṅụ mgbe niile dịka ndị ogbenye ma anyị na-eme ka ọtụtụ mmadụ bụrụ ọgaranya dịka ndị na-enweghị ihe ma anyị na-ewezu ihe niile ndị kọrent ọnụ anyị ghere oghe ịgwawa unu okwu emewo ka obi anyị dị obodobo adịghị eme ka unu nọ n'ọnọdụ dị oke mkpa n'ime anyị ma a na-eme ka unu nọ n'ọnọdụ dị oke mkpa n'obi nke unu ma dịka ụgwọ ọlụ n'otu ụzọ ahụ ana m ekwu dịka a na-agwa ụmụ m ka emekwa ka unu onwe unu dị obodobo n'obi unu unu na ndị na-ekweghị ekwe ekekọtala onwe unu n'ihi na unu na ha dị iche n'ihi na olee nkekọ ezi omume na imebi iwu na-ekekọ ma ọ bụ olee nwekọ ihe na ọchịchịrị na-enwekọ ọzọ olee nwekọ otu olu kraịst na belial na-enwekọ ma ọ bụ olee oke onye kwere ekwe na onye na-ekweghị ekwe na-ekerịta ọzọ olee nkwekọ ụlọ nsọ nke Chineke na arụsị na-ekwekọ n'ihi na ya onwe anyị bụ ụlọ nsọ nke Chineke dị ndụ ka Chineke kwuru sị m ga-ebi n'ime ha na-ejegharịkwa n'ime ha m ga-abụkwa Chineke nke ha ha onwe ha ga-abụkwa ndị nke m n'ihi nke a sinụ n'etiti ha pụta guzokwanụ iche ka onye nwe anyị kwuru unu emetụkwala ihe na-adịghị ọcha aka mụ onwe m ga-akpọbatakwa unu bụrụkwa unu nna unu onwe unu ga-abụkwara m ụmụ ndị ikom na ụmụ ndị inyom ka onye nwe anyị kwuru nke pụrụ ime ihe niile ndị kọrentị nke abụọ isi nke asaa ya mere ndị m hụrụ n'anya ebe anyị were nkwa ndị a ka anyị sachapụ n'onwe anyị mmerụ niile nke arụ na nke mmụọ na-emezu ịdị nsọ na egwu Chineke nye na anyị ụzọ n'obi unu anyị emeghị onye ọbụla ajọ omume anyị emebighị onye ọbụla anyị erigbughị onye ọbụla ọ bụghị ịma unu ikpe ka m na-ekwu ya n'ihi na ekwuwo m ya na mbụ na unu dị anyị n'obi iwukọ ọnwụ na ịdịkọ ndụ nkwuwa okwu m dị ukwuu bụ nke m ji agwa unu okwu ịnya isi m n'ihi unu dị ukwuu nkasi obi ezuwo ezu n'ime m ana m aṅụrịbiga oke karịa na mkpagbu anyị niile n'ihi na mgbe anyị bịakwara na Masedonia anụ arụ anyị adịghị mfe ma ọlị kama a na-akpagbu anyị n'akụkụ niile ịlụ ọgụ dị n'ezi egwu dị n'ime otu ọ dị onye ahụ nke na-akasi ndị dị ala obi bụ Chineke were ọbịbịa Taịtọs kasie ya obi ọ bụghịkwa naanị ọbịbịa ya kama o werekwa nkasi obi nke ejiri kasi ya obi na arụ unu wee kasịa ya obi mgbe ọ na-akọrọ anyị ọgụgụ m gụsiri unu ike iru uju unu ekworo unu kworo m ya mere m ṅụrịrị ọṅụ karị n'ihi na asị na ọ bụ ezie na eji m akwụkwọ ozi m mee ka o wute unu akwaghị m ụta a sị na ọ bụ ezie na ana m akwagharị ha ụta n'ihi na ana m ahụ na akwụkwọ ozi ahụ mere ka o wuta unu ma a sị na ọ bụ ezie na ọ bụ naanị otu oge awa ka o wutara unu ugbu a ana m aṅụrị ọṅụ ọ bụghị na emere ka ihe wuta unu kama na emere ka o wuta unu rue nchegharị n'ihi na emere ka o wuta unu dịka Chineke chọrọ ka unu wee ghara isite na anyị yie iyi n'ihe ọ bụla n'ihi na wụta dịka Chineke chọrọ na-alụ ọrụ nchegharị ruo nzọpụta bụ nchegharị nke a na-apụghị ịkwa ụta banyere ya ma nwute nke ụwa na-alụpụta ọnwụ n'ihi na lee otu ihe a lee mere ka ihe wute unu dịka Chineke chọrọ lee ka ọra bụ ịnụ ọkụ n'obi ọ lụpụtara n'ime unu ee lee ka ngọpụra ee lee ka iwe ukura ee lee ka egwura ee lee ka ọgụgụ m gụsiri unu ikera ee lee ka ekworo ụra ee lee ka m kpepụtara n'ihe niile ọbụla unu mere ka a mara unu na unu dị ọcha n'okwu ahụ ya mere a sị na ọ bụ ezie na edegara m unu akwụkwọ ọ bụghị n'ihi onye ahụ mere ajọ omume ka m dere ya ọ bụghịkwa n'ihi onye ahụ emere ajọ omume megide ya kama ka e wee mee ka ịnụ ọkụ n'obi unu na-anụ n'ihi anyị pụtara unu ihe n'iru Chineke n'ihi nke a akasiwo anyị obi mana nkasi obi anyị anyị ṅụribigara oke nke ukwuu karịa n'ihi ọṅụ Taịtọs n'ihi na emewo ka mmụọ ya zuru ike site n'ebe unu niile nọ n'ihi na a na ọ dị ihe m nyaworo ya isi banyere unu emeghị ka ihere mee m kama dịka anyị gwara unu ihe niile n'eziokwu otu a ka esi hụkwa na ịnya isi anyị nke m nyara n'iru Taịtọs bụ eziokwu obi ya dịbigara oke n'ebe unu nọ mgbe ọ na-echeta ịgha ntị nke unu niile otu unu were egwu na ịma jijiji nara ya nke ọma ana m aṅụrị ọṅụ na ewere m obi ike n'ihe niile na-arụ unu ndị kọrent nke abụọ isi nke asatọ ọzọ ụmụnna m anyị na-eme ka unu mara amara Chineke nke e n'ime nzukọ Kraịst niile nke Masedonia na n'ime ọtụtụ nwapụta nke mkpagbu mbabiga oke nke ọṅụ ha na ogbenye ọnụ ntụ ha bụ babigara oke rue akụ nke afọ ofufo ha n'ihi na ka ike ha ra dịka m na-agba àmà ee karịkwa ike ha ka ha nyere dịka ha zupụtara n'onwe ha ha were ọtụtụ arịrịọ na-arịọ anyị ka anyị nye ha amara nke a na nwekọ ije ozi a na-ejere ndị nsọ ha mekwara nke a ọ bụghị dịka anyị lere anya kama ha buru ụzọ were onwe ha nye onye nwe anyị nyekwa anyị site n'ọchịchọ Chineke ya mere anyị rịọrọ taịtọs ka dịka ọ malitere ri na mbụ ka ọ lụzukwa n'etiti unu amara nke a otu akwa ma dịka unu babigara oke n'ihe niile bụ okwukwe na okwu na ihe ọmụma na ịnụ ọkụ n'obi niile na ịhụnanya unu hụrụ anyị lezie n'anya ka unu babigakwa oke na amara nke a ekwughị m n'ụzọ inye iwu kama na iwere ịnụ ọkụ n'obi nke ndị ọzọ wapụtakwa ịhụnanya unu na ọ bụ ezi ịhụnanya n'ihi na unu maara amara nke onye nwe anyị jizọs kraịst na ọ bụ ezie na ọ bụ ọgaranya ma ọ ghọrọ ogbenye n'ihi unu ka unu onwe unu wee were ogbenye ya ghọọ ndị ọgaranya na nke a ka m na-enyekwa izu m n'ihi na nke a na-abara unu uru mmadụ ndị buru ụzọ malite n'arọ gara aga ọ bụghị naanị ime eme kama ịchọkwa achọ ma ugbu a mezukwa n'omume ahụ ka dị ka obi dị ọkụ ịchọ achọ dịrị unu ka e wee site n'ihe unu nwere mezukwa ya otu a n'ihi na a sị na obi dị ọkụ dị ya ọ bụ ihe a ga-anara nke ọma dịka ihe ọbụla mmadụ nwere si dị ọ bụghị dịka ihe ọ na-enweghị n'ihi na ekwughị m nke a ka o wee dị ndị ọzọ mfe ka mkpagbu wee dịkwara unu kama ana m ekwu n'ụzọ nrata ebe ihe unu nwebigara oke mejuru ihe fọdụrụ ha inwe n'oge dị ugbu a ka ihe ndị ahụ nwebigara oke wee mejukwa ihe fọdụrụ unu inwe ka nrata wee dị dịka edeworo ya n'akwụkwọ nsọ si. onye chịkọtara nne enweghị karị nke ga-ezuru ya onye chịkọtara nta ọ dịghị ihe fọdụrụ ya inwe ma ekele dịrị Chineke onye na-etinye otu ịnụ ọkụ ahụ n'ihi unu n'obi Taịtọs n'ihi na ọ na-ara arịrịọ anyị nke ọma n'ezie ma ebe ọ na-anụ ọkụ n'obi karịa ihe m chere o siri n'ebe a pụọ jekwuru unu dịka o zupụtara n'onwe ya anyị ezikọwa ụkwa ya na nwanne anyị ahụ onye otuto ya na ozi ọma anyị rụzuru nzukọ kraịst niile ma ọ bụghị naanị otu a kama nzukọ kraịst niile rọpụtakwara ya ka ọ na-eso anyị n'ije ije na amara nke a nke anyị na-eje ozi ya inye onye nwe anyị otuto na igosi obi dị ọkụ nke anyị ma anyị na-eze nke a ka onye ọbụla ghara ịta anyị ụta n'oke onyinye amara nke a nke anyị na-eje ozi ya n'ihi na anyị buru ụzọ na-eche ihe ọma abụghị naanị n'iru onye nwe anyị kama n'iru mmadụ kwa anyị ezikọwọkwa ha na nwanne anyị onye anyị wepụtara ọtụtụ mgbe na ọ na-anụ ọkụ n'obi na ọtụtụ ihe ma ugbu a ọ na-anụkarị ọkụ n'obi nke ukwuu site n'oke ntụkwasị obi nke ọ na-atụkwasị n'arụ unu ma ọ bụrụ na onye ọbụla ajụ ajụjụ banyere taịtọs ọ bụ onye mụ na ya na-enwekọ ihe bụrụkwa onye mụ na ya na-alụkọrọ unu ọlụ ma ọ bụ ụmụnna anyị ha bụ ndị ozi nke nzukọ kraịst ha bụ otuto nke kraịst ya mere na-egosi nụ ha n'iru nzukọ kraịst niile ihe ga-egosi ịhụnanya unu na ịnya isi anyị banyere unu ndị kọrentị nke abụọ isi nke iteghete n'ihi na ọ dịghị mkpa ka ndị gara unu akwụkwọ banyere ijere ndị nsọ ozi n'ihi na amatara m obi dị ọkụ unu nke m na-anyara ndị Masedonia isi banyere unu na akaghị akwadebewo n'arọ gara aga ịnụ ọkụ unu kwalikwara obi ndị ka n'ọnụ ọgụgụ n'ime ha ma ezitewo m ụmụnna anyị ka e wee ghara ime ịnya isi anyị na-anya banyere unu ka ọ bụrụ ihe efu n'akụkụ a ka unu wee bụrụ ndị nọ na nkwadebe dị ka na-ekwu ure ka e wee ghara ime ka ihere mee anyị onwe anyị n'ụzọ ọbụla ka anyị ghara isi unu onwe unu n'ihe a nke anyị dabere ma a sị na ndị Masedonia ga-eso m bịa wee hụ na unu aka kwadebeghị ya mere agụrụ m na ọ dị mkpa ịrịọ ụmụnna anyị ka ha bụrụ ụzọ jekuru unu burukwa ụzọ mee ka ihe ngọzi ahụ nke unu buru ụzọ kwe na nkwa zuo oke ka ihe ahụ wee bụrụ ihe edoziri dịka ihe ngọzi ọ bụghịkwa dị ka ihe nrigbu ma nke a ka m kwuru onye were aka ntagide na-agha mkpụrụ ga-ewerekwa aka ntagide na-ewe ihe ubi onye werekwa ngozi na-agha mkpụrụ ga-ewerekwa ngozi na-ewe ihe ubi ka onye ọbụla n'etiti unu nye dịka o buru ụzọ rọpụta n'obi ya ọ bụghị site na mwụta ma ọ bụ site na mkpa n'ihi na Chineke hụrụ onye were obi ụtọ na-enye n'anya ma Chineke pụrụ ime ka amara niile babigara unu oke ka unu wee babiga oke ịlụ ezi ọlụ niile ọbụla ebe unu nwezuru ihe niile na-akpa unu n'ụzọ ọbụla mgbe niile dịka edewere n'akwụkwọ nsọ si ọ ghasara akụ ya o nyere ndị ogbenye ihe ezi omume ya na-anọgide ruo mgbe ebighị ebi ma onye ahụ nke nwere inyezu onye na-agha mkpụrụ mkpụrụ ya onye nwekwara inyezu mmadụ nri ka o rie onye ahụ ga-enyezu unu mkpụrụ ọghịgha unu mekwa ka ha baa ụba ọ ga-emekwa ka mkpụrụ ezi omume unu rie nnekarị ebe a na-eme ka unu bụrụ ọgaranya ihe niile ọbụla ruo afọ ofufo niile nke sitere n'aka anyị na-alụpụta ekele a na-ekele Chineke n'ihi na iji ozi nke ife ofufe a abụghị naanị ihe na-emezu ihe fọdụrụ ndị nsọ inwe kama o sitekwara n'ọtụtụ ekele a na-ekele Chineke wee babiga oke ebe a ji nwapụta nke ije ozi a na-enye Chineke otuto n'ihi na edoro nkwupụta unu n'okpuru ozi ọma Kraịst ya na n'ihi afọ ofufo nke nwekọ unu na-eme ka ha na mmadụ niile so unu na-enwekọ ha onwe ha kwa na-arịọrịọ ha n'ihi unu na-agụsi unu ike n'ihi amara Chineke dị n'ime unu nke karịrị nke ukwuu ekele dịrị Chineke n'ihi onyinye ya nke a na-apụghị ịkọ akụkọ ya ndị kọrentị nke abụọ isi nke iri ma mụọ onwe m Pọl ji ịdị nwayọ na obiọma nke Kraịst na-arịọ unu mụ onye na-adị ala n'iru unu mgbe nọ n'etiti unu ma mgbe m na-anọghị enwee m obi ike n'ebe unu nọ ma arịọ m unu ka m ghara inwe obi ike mgbe m nọ n'etiti ụlọ na ntụkwasị obi ahụ nke m na-agụ na m ga-eji wee anyị ike imegide ụfọdụ ndị na-agụ anyị dịka ndị na-ejegharị dịka anụ arụ anyị si chọọ n'ihi na ọ bụ ezie na anyị na-ejegharị n'anụ arụ ma anyị adịghị ebu agha dịka anụ arụ si ebu n'ihi na ihe agha nke ibu agha anyị abụghị nke anụ arụ kama ha sitere na Chineke bụ ihe pụrụ ịkwada ebe egwu ike ebe anyị na-eweda ihe a na-atụle n'obi na ihe niile ọbụla dị elu nke eweliri elu imegide ọmụma Chineke anyị na-adọtakwa ihe niile ọbụla a na-echepụta n'agha ịṅa ntị Kraịst anyị na-anọkwa dịka ndị edoziworo ikpepụta aghaghị ntị niile n'ihe mgbe ọbụla a ga-emezu ịṅa ntị unu unu na-ele ihe dị n'iru unu anya ọ bụrụ na onye ọbụla atụkwasịwo obi n'onwe ya na ya bụ onye kraịst ya gụọ nke a ọzọ n'onwe ya na dịka ya onwe ya bụ onye kraịst otu a ka anyị onwe anyị bụkwa n'ihi na asị na ọ bụ ezie na m ga-anyabiga isi oke karịa banyere ike anyị nke anyị onwe anyị were iwuli unu elu dịka ụlọ ọ bụghịkwa iweda unu agaghị eme ka ihere mee m ka m wee ghara ịdị unu ka a ga-asị na eji m akwụkwọ ozi m niile mee ka unu tụọ oke egwu n'ihi na ha na-asị akwụkwọ ozi ya dị arọ dịkwa ike ma ọnụnọ nke arụ ya n'etiti ya adịghị ike okwu ya bụkwa ihe a kpọrọ ihe efu ka mmadụ dị otu a gụọ nke a na aha mmadụ anyị ji akwụkwọ ozi bụrụ n'okwu mgbe anyị na-anọghị n'etiti unu mmadụ dị otu a ka anyị bụkwa n'ọrụ mgbe anyị nọ n'etiti unu n'ihi na anyị enweghị anya ike ịgụ onwe anyị n'etiti ụfọdụ ma ọ bụ iwere onwe anyị tụlee ha bụ ụfọdụ ndị ahụ ndị ha onwe ha na-eme ka a mara ha ma ebe ha na-ewere onwe ha atụ onwe ha werekwa onwe ha atụle onwe ha ha onwe ha aghọtaghị ihe manye onwe anyị agaghị anya isi rue ihe a na-apụghị ịtụ atụ kama dịka ọtụtụ nke ihe ọtụtụ ahụ si dị bụ nke Chineke kepụtara anyị dịka ọtụtụ ịbịaru ọbụna n'ebe unu nọ n'ihi na anyị esetịbigaghị onwe anyị oke dịka ga-asị na ya adịghị eru unu n'ihi na anyị bụ ndị buru ụzọ bịakwute unu n'ime ozi ọma Kraịst anyị adịghị anya isi rue ihe a na-apụghị ịtụ atụ nke ahụ bụ na ndogbu ndị ọzọ dogburu onwe ha n'ọrụ ma anyị na-ele anya na mgbe okwukwe unu na bakarị, a ga-eme ka anyị dị ukwuu n'etiti unu dịka ihe ọtụtụ anyị si dị ruo ịbabiga oke ka anyị wee zisa ozi ọma ruo ebe niile dị n'ofe unu gharakwa ịnya isi banyere ihe edoziri anyị n'ihe ọtụtụ onye ọzọ ma onye na-anya isi ya nyaa n'onye nwe anyị n'ihi na onye ya onwe ya na-eme ka a mara ya ọ bụghị onye ahụ ka a nwapụtaworo kama ọ bụ onye onye nwe na-eme ka a mara ya ndị kọrentị nke abụọ isi nke iri na otu ọ ga-adị m nnọọ mma ma ọ bụrụ na unu ga-anagide m n'okwu nta nke sitere na-enweghị uche ma unu na-anagide m n'ezie n'ihi na eji m ekworo Chineke na-ekworo unu n'ihi na ejikọrọ m unu n'otu dị ka m wee chee unu n'iru kraịst dị ka nwa agbọghọ na-amaghị nwoke bụ nke a na-emerụghị Mana m atụ egwu ma o nwere ụzọ ọbụla a ga-emebi uche unu ka unu pụọ n'afọ ofufo na ịdị ọcha nke dị n'ebe kraịst nọ dị ka agwọ ahụ were aghụghọ ya ghọgbuo iv n'ihi na a sị na onye ahụ nke na-abịa na-ekwusa jizọs ọzọ onye anyị na-ekwusaghị ma ọ bụ asị na unu na-anara mmụọ dị iche nke unu na-anaraghị ma ọ bụ ozi ọma dị iche nke unu na-anaraghị nke ọma unu na-anagide ya nke ọma n'ihi na ana m agụ na ọ dịghị ụzọ ọbụla m na-erughị ndị kachasị elu n'etiti ndị ozi ma a sị na ọ bụ ezie na abụ m onye na-amụtaghị akwụkwọ n'ụzọ ikwu okwu ma abụghị m otu a n'ụzọ ihe ọmụma kama anyị mere ka ọ pụta ìhè nye unu n'ihe niile ọbụla n'etiti mmadụ niile ma ọ bụ ọ bụ mmehie ka m mehiere mgbe m wedara uwe m n'ala ka e welie unu onwe unu elu n'ihi na eziri m unu ozi ọma nke Chineke ruru onyinye efu napụrụ m ihe n'aka nzukọ Kraịst ọzọ na-anara ha ego ọrụ ka m wee jere unu ozi mgbe m nọkwara n'etiti unu nọkwa na mkpa abụghị m onye ọbụla ibu arọ n'ihi na ụmụnna anyị mgbe ha si na Masedonia bịa ha mezuru ihe nke fọdụrụ m inwe edebekwara m onwe m n'ụzọ niile ọbụla ka m ghara iyigbu unu otu a ka m ga-edebekwa onwe m dịka eziokwu nke Kraịst dị n'ime m agaghị egbochi ịnya isi a n'ime m n'akụkụ niile nke aka ya n'ihi gịnị ọ bụ n'ihi na ahụghị m unu n'anya Chineke matara ma ihe m na-eme ka m ga-emekwa ka m wee bipụrụ ndị na-achọ ihe ha ga-eji megide m ihe ahụ ha ji megide m ha e wee hụ na ha dịkwa ka anyị onwe anyị n'ihe ha na-anya isi n'ihi na mmadụ dị otu a bụ ndị ozi ụgha ndị ọlụ na-atụ ntụ ndị na-eme onwe ha ka ha yie ndị ozi Kraịst ọ bụghịkwa ihe iju anya n'ihi na setan onwe ya na-eme onwe ya ka o yie mmụọ ozi nke ìhè ya mere ọ bụghị ihe ukwu ma a sị na ndị na-ejere ya ozi na-emekwa onwe ha ka ha yie ndị na-eje ozi ezi omume ndị ọgwụgwụ ha ga-adị ka ọlụ ha si dị asị m ọzọ ka mmadụ ọbụla ghara iche na abụ onye na-enweghị uche ma ọ bụrụ na unu emeghị otu a otu ọ dị naranụ m nke ọma dịka onye na-enweghị uche ka mụ onwe m wee nyakwa isi nke nta ihe m na-ekwu ekwughị m dịka onye nwe anyị ga-ekwu kama ọ bụ dịka na-enweghị uche na ihe ndabere wee na-anya isi ebe ọtụtụ mmadụ na-anya isi n'ụzọ anụ arụ mụ onwe m ga-anyakwa isi n'ihi na unu nwere obi ụtọ na-anagide ndị na-enweghị uche ebe unu nwere uche n'ihi na unu na-anagide ya ma ọ bụrụ na onye ọbụla emee ka unu bụrụ oru ọ bụrụ na onye ọbụla eripịa unu ọ bụrụ na onye ọbụla ejide unu ọ bụrụ na onye ọbụla ewelie onwe ya elu ọ bụrụ na onye ọbụla apịa unu ihe n'iru ana m ekwu okwu banyere ebubo ihere eburu anyị dịka nke a na anyị onwe anyị bụ ndị na-adịghị ike ma n'ụzọ ọbụla onye ọbụla were anya ike ọ bụ na-enweghị uche ka m na-ekwu mụ onwe m nwekwara anya ike ha bụ ndị hibru mụ onwe m bụkwa ha bụ ndị izrel mụ onwe m bụkwa ha bụ mkpụrụ abraham mụ onwe m bụkwa ha bụ ndị na-ejere kraịst ozi ana m ekwu dị ka onye anya na-adịghị mma mụ onwe m na-ejekarị ana m adọbiga onwe m oke n'ọlụ karị ana m anọbiga oke n'ụlọ mkpọrọ karị a na-apịa m ụtarị nke ukwuu rinne anọ m n'ọnụ ọnwụ ọtụtụ mgbe ugbo ise ka ndị Juu pịara m otu adịghị n'ọgụ obe ụtarị abụọ ugbo atọ ka a pịara m ụtarị otu ugbo ka tụrụ m nkume ugbo atọ ka ụgbọ m nọ n'ime ya kpuru otu ụbọchị abalị na-eyi na-ehihie ka m nọwụrụ n'ime ogbu mmiri n'ije ọtụtụ mgbe n'ize ndụ site n'osimiri n'ize ndụ site na ndị na-apụnara mmadụ ihe n'ize ndụ site na ndị mba nke m n'ize ndụ site na ndị mba ọzọ n'ize ndụ n'ime obodo n'ize ndụ n'ime ọhịa n'ize ndụ n'ime oke osimiri n'ize ndụ n'etiti ụmụnna ụgha n'idogbu onwe m n'ọlụ na ịhụju anya na ịmụ anya ọtụtụ mgbe n'oke agụụ na akpịrị ịkpọ nkụ na obụbu ọnụ ọtụtụ mgbe na oyi na ịgba ọtọ na agụ ihe dị n'ezi ihe ahụ dị nke na-ayigbu kwa ụbọchị bụ nchegbu m na-echegbu onwe m banyere nzukọ Kraịst niile onye na-adịghị ike nke mụ onwe m na-esoghịkwa ya na-adịghị ike onye ka a na-eme ka ọ maa n'ọya nke mụ onwe m na-ereghị ọkụ n'ihi ya ọ bụrụ na agaghị m ịnya isi m ga-anya isi n'ihe nke dịịrị adịghị ike m Chineke na nna nke onye nwe anyị Jizọs onye bụ onye a gọziri agọzi ruo mgbe niile ebighị ebi ọ matara na ekwughị m okwu ụgha n'ime Damaskọs onye isi ala nke nọ n'okpuru Aretas bụ eze na-eche obodo ndị damaskọs nche ijide m sitekwa na windo ka esi na mgbidi rada m n'ihe akpara akpa m wee gbapụ n'aka ya ndị kọrentị nke abụọ isi nke iri na abụọ aghaghị m ịnya isi ọ bụ ezie na ọ baghị uru ma m ga-eche iru n'ọhụ na ihe mkpughe nke onye nwe anyị amatara m otu mmadụ n'ime kraịst arụ iri na anọ gara aga ma ọ bụ n'ime arụ amataghị m ma ọ bụ na ọ bụghị n'ime arụ amataghị Chineke matara na eweliri mmadụ dị otu a na mberede ruo eluigwe nke atọ amatakwara m mmadụ dị otu a ma ọ bụ n'ime arụ ma ọ bụ na arụ anọghị ya amataghị m Chineke matara na eweliri ya rigo na paradaịs na mberede o wee nụ okwu nke a na-apụghị ikwu nke ọ na-ezighị ezi n'iwu ka mmadụ kwue ha ngananya isi banyere onye dị otu a ma m gaghị anya isi banyere m onwe m ma ọ bụghị na-adịghị ike m niile n'ihi na a sị na aga m achọ ịnya isi m gaghị abụ onye na-enweghị uche n'ihi na m ga-ekwu eziokwu ma esepụrụ m aka ka onye ọ bụla wee ghara ịgụ ihe banyere m karịa ihe ọ hụrụ na abụ m ma ọ bụ nke ọ nụrụ n'ọnụ m n'ihi ọkụka nke mkpughe ndị a n'ihi ya ka e wee ghara iweribiga m oke enyere m ogwu na anụ arụ m bụ mmụọ ozi nke setan ka ọ wee tie m aka ka e wee ghara iweribiga m oke ugbo atọ ka m rere onye nwe arịrịọ banyere ihe a ka ọ pụọ n'arụ m ọ siwokwa m amara m ezuworo gị n'ihi na emewo ka ike m zuo oke na-adịghị ike ya mere kama ihe ọzọ m ga-ewere obi ụtọ niile ya isi na-adịghị ike m niile ka ike nke kraịst wee rịdakwasị m birikwa n'ime m n'ihi nke a adịghị ike niile na ime m ihe ihere niile na mkpa niile na nsogbu niile na oke mkpa niile n'ihi kraịst dị m ezi mma n'ihi na mgbe ọbụla m na-adịghị ike mgbe ahụ ka m na-adị ike aghụghọ m onye na-enweghị uche unu onwe unu rugidere m n'ihi na ụgwọ unu ji mụ onwe m bụ ime ka amara m n'ihi na ọ dịghị ụzọ ọbụla m na-erughị ndị kachasị elu n'etiti ndị ozi a sị na ọ bụ ezie na abụghị m ihe ọbụla e were ihe ịrịba ama dị iche iche na ọlụ ebube na ọlụ dị ike dị iche iche lụpụta ihe ịrịba ama niile nke onye ozi n'etiti unu ezie na ntachi obi niile n'ihi na gịnị bụ ihe ahụ nke e mere ka unu laa ala n'ime ya karịa nzukọ kraịst fọdụrụ ma ọ bụghị na mụ onwe m abụghị unu ibu arọ gbagharanụ m ajọ omume a lee nke a bụ ugbo nke atọ nnọ dịka onye edoziworo ịbịakwute unu m gaghị abụkwa ibu arọ n'ihi na achọghị m ihe unu kama ọ bụ unu onwe unu n'ihi na ọ bụghị ọlụ ụmụ ịkpadoro ndị mụrụ ha ihe kama ọ bụ ọlụ ndị mụrụ ụmụ ịkpadoro ụmụ ha ma mụ onwe m ga-ewere obi ụtọ niile mefu ihe m nwere kwekwa ka emefusịa mụ onwe m n'ihi mkpụrụ obi unu ọ bụrụ na ana m ahụbiga unu n'anya oke karị a na-ahụ m n'anya nke ntakarị maka ọ dị otu a mụ onwe m eboghị unu ibu arọ kama ebe m bụ onye aghụghọ eji m ịtụ ntụ ude unu ọ ga-abụ na esi m n'aka onye ọbụla n'etiti ndị njitewere unu rigbu unu arịọrọ m taịtọs zigakwa nwanne anyị ahụ ka o soo ya ọ ga-abụ na taịtọs rigburu unu n'ụzọ ọbụla anyị enweghị otu mmụọ ahụ jegharị anyị esoghị n'otu ije ụkwụ ahụ unu na-eche oge niile a na anyị na-agọpụ onwe anyị nye unu ọ bụ n'iru Chineke n'ime Kraịst ka anyị na-ekwu ma ihe niile bụ n'ihi iwuli unu elu dịka ụlọ ndị m hụrụ n'anya n'ihi na ana m atụ egwu ma ọ nwere ụzọ ọbụla mgbe m ga-abịa m ga-ahụ unu ka unu na-abụghị aha mmadụ ahụ m na-achọ unu ahụkwa mụ onwe m ka m na-abụ aha mmadụ unu na-achọghị ma ọ nwere ụzọ ọbụla esemokwu ekworo ọnụma ịkpa iche iche nkwutọ ntakwu ụfụli elu aghara ga-adị ma ọ nwere ụzọ ọbụla mgbe m ga-abịa ọzọ Chineke m ga-eweda m n'ala n'iru unu m rukwara ọtụtụ mmadụ uju n'etiti ndị meworo n'oge gara aga ha echegharịkwa na adịghị ọcha na ịkwa iko na agụụ ịkwa iko nke ha mere ndị kọrentị nke abụọ isi nke iri na atọ nke a bụ ugbo nke atọ m na-abịakwute unu n'ọnụ ndị ama abụọ ma ọ bụ atọ ka a ga-eme ka okwu niile ọbụla guzo agwawo m ha n'oge gara aga ana m ebukwa ụzọ gwa ha bụ ndị wuru n'oge gara aga na ndị niile fọdụrụ dịka mgbe m nọ n'etiti unu ugbo nke abụọ ugbu a kwa mgbe m na-anọghị n'etiti unu sị na ọ bụrụ na abịa m ọzọ m gaghị eme ebere eburu na-achọ ihe nwapụta kraịst onye na-ekwu okwu n'ime m onye na-abụghị onye na-adịghị ike n'ebe unu nọ kama ọ dị ike n'ime unu n'ihi na esitere na-adịghị ike kpọgide ya n'obe ma o sitere n'ike chineke na-adị ndụ n'ihi na ya onwe anyị bụkwa ndị na-adịghị ike n'ime ya ma anyị ga-esite n'ike Chineke n'ebe unu nọ so ya dị ndụ na-anwa n'onwe unu ma unu dị n'okwukwe anyị na-awapụta n'onwe unu ma ọ bụ unu amazughị onwe unu na Jizọs Kraịst nọ n'ime unu ma ọ bụghị na ọ bụ ezie na unu bụ ndị ajụrụ ajụ ma ana m ele anya na unu ga-amara na anyị onwe anyị abụghị ndị ajụrụ ajụ ma anyị na-ekpere Chineke ka unu ghara ime ihe ọjọọ ọbụla ọ bụghị ka anyị onwe anyị wee pụta ìhè na anyị bụ ndị awapụtara kama ka unu onwe unu wee na-eme ihe ọma ka anyị onwe anyị wee dịkwa ka ndị ajụrụ ajụ n'ihi na ya apụghị ime ihe ọbụla megide eziokwu kama anyị na-emere eziokwu ihe niile n'ihi na anyị na-aṅụrị ọṅụ mgbe ọbụla anyị onwe anyị na-adịghị ike ma unu onwe unu dị ike nke a ka anyị na-ekpekwara Chineke bụ ka eme ka unu zuo oke n'ihi nke a ka m na-ede ihe ndị a n'akwụkwọ mgbe m na-anọghị n'etiti unu ka m wee ghara iwere ihe ike meso unu mgbe m nọ n'etiti unu dịka ike nke onye nwe anyị nyere m si dị iwuli elu dịka ụlọ ọ bụghịkwa ịkwada akwada nke fọdụrụ ụmụnna m na-aṅụrị na ọṅụ ka a na-eme unu ka unu zuo oke ka a na-akasi unu obi na-atụkwasị n'uche unu niile n'otu ihe na-adịnụ n'udo chineke nke hụnanya na udo ga-anọnyekwara unu werenụ isitụ ọnụ dị nsọ kelerịta ibe unu ndị nsọ na-ekele unu ka amara nke onye nwe anyị jizọs kraịst na ịhụnanya nke chineke na nnwekọ nke mmụọ nsọ dịnyere unu niile